Cebo Çokbo Acuco A Amaka Aziza Sokva Uzi Yabu Ucuco Di Ututu Yufudun Di Mamdu Ikbu Yubu Si Odigici Çukbo Buta Dinu Aziza Isi Ti Itu Isi Ikpaso na nakwa izi ibi i ga ibi ndo ibibi ihi inni njere basara onye chukwu buga igo isi ma anyị a na ifi chukwu ka obo onwe ini ka ini na ifi ufufe ọ bụrụ na ini hụrụ chukwu nya ị ga ị gaa ị hupuazị ndo ibie ị naghị nnya ị nywere otu ụkpụ pere etu ka chasị ndwa mba mburu buru onwike ka ha ịdọ gaa ị se ịkpụ iziyo ịkpụ maka na ụkpụ ezigye adabara ka mba. Cuba un vie ma inke uma. Nidi uto kraiste siri. Chukpo nyoro unwo mika mundo. Nje oto islam ji Mba obu munda kibisli inburu chukpo unbio. Nje uto jati. Nje chukpo biu ihi ubuta ai. Mire ya akuma buru na